Ọlụ ndị ozi isi nke iri na ise mmadụ ụfọdụ wee si na Judia rịdata wee zi ụmụnna n'ime Kraịst ihe sị ọ bụrụ na ebighị unu ugwu dịka omenala nke Mosis nyere si dị apụghị ịzọpụta unu ma mgbe nkewa na ajụjụ na-adịghị nta dịrị Pọl na Barnabas imegide ha ndị Kraịst wee dozie ka Pọl na Barnabas na ụfọdụ ndị ọzọ n'etiti ha rigo Jerusalem jekwuru ndị ozi na ndị okenye banyere ajụjụ a ya mere mgbe nzukọ kraịst dupụsịrị ha n'ije ha ha gabigara n'etiti finisia gabigakwa n'etiti samaria na-akọ akụkọ nchegharị nke ndị mba ọzọ ha na-emekwa ka oke ọṅụ dịrị ụmụnna n'ime kraịst niile mgbe ha ruru jerusalem nzukọ kraịst na ndị ozi na ndị okenye wee nara ha nke ọma ha wee kọọrọ ha ihe niile ka ha ra bụ nke chineke soro ha mee ma ụfọdụ n'ime iro otu ndị farisii ndị kwere na jizọs biliri sị aghaghị ibi ha ugwu na inye iwu ka ha debe iwu mosis ndị ozi na ndị okenye wee zukọọ ile okwu a mgbe ha jụrịtara ree onwe ha ọtụtụ ajụjụ Pita wee bilie sị ha ụmụnna m unu unu maara na site n'ụbọchị mbụ Chineke rọpụtara n'etiti unu ka ndị mba ọzọ wee site n'ọnụ m n'okwu nke ozi ọma ahụ kwerekwa Chineke onye maara obi mmadụ wee gbara ha ama ebe o nyere ha mmụọ nsọ dị ka o nyekwara anyị onwe anyị ọ dịghịkwa oke ọ kpara na-agbata anyị na ha ebe o mere ka obi ha dị ọcha site n'okwukwe ya mere ugbu a gịnị mere unu na-anwa Chineke n'ịkonye yoke n'olu ndị na-eso ụzọ Jizọs nke ma nna anyị ha ma anyị onwe anyị na-enweghị ike iburu kama anyị kwere na a ga-azọpụta anyị site na amara onye nwe anyị Jizọs n'otu aka ahụ dị ka ha onwe ha ọra ha niile wee kpuchie ọnụ ha ha wee nụrụ okwu Barnabas na Pọl ka ha na-akọ akụkọ ihe ịrịba ama na ọla ebube niile ka ha ra bụ nke Chineke emere n'etiti ndị mba ọzọ site n'aka ha mgbe ha kpuchiri ọnụ ha jemes wee zaa sị ụmụnna m nụrụ n'olu m Simeon kọrọ otu Chineke buru ụzọ leta ndị mba ọzọ isi n'etiti ha wepụtara aha ya otu ndị nke a na okwu ndị amụma nwekwara otu olu dịka edeworo n'akwụkwọ nsọ si mgbe ihe ndị a gasịrị m ga-alaghachi m ga-amakwa ụlọ ikwu nke Devid ọzọ nke dawara ada ọ bụkwa ebe ya niile a akwatu ka m ga-ewu ọzọ m ga-emekwa ka o guzosie ọzọ ka ndị fọdụrụ n'etiti mmadụ wee chọọ onye nwe anyị ha na mba niile ndị agụrụ aha m ka onye nwe anyị kwuru onye na-eme ka a mara ihe ndị a site na mmalite oge a n'ihi nke a uche nke m onwe m bụ ka anyị ghara isogbu ndị si n'etiti ndị mba ọzọ jigharịkwute Chineke kama ka anyị zigara ha akwụkwọ ozi ka ha rapụ ihe rụrụ arụ nke ya rụsi niile na ịkwa iko na anụ anyagburu anyagbu na n'ihi na Moses site n'ọgbọ mbụ niile nwere n'obodo dum ndị na-ekwusa ya ebe a na-agụ ya n'ụlọ nzukọ niile ụbọchị izu ike dum mgbe ahụ ọ dị ndị ozi na ndị okenye mma ha na nzukọ Kraịst dum ịrọpụta ndị ikom ụfọdụ n'ime ha na iziga ha na antiok ha na pọl na banabas bụ judas a na-akpọ basabas na silas ndị ikom bụ ndị isi n'etiti ụmụnna n'ime kraịst ha sitekwara n'aka ha dee akwụkwọ sị ndị ozi na ụmụnna unu bụ ndị okenye na-edegara ụmụnna anyị akwụkwọ bụ ndị sitere na ndị mba ọzọ ndị bi na antiok na Siria na Silisia anyị na-ekele unu ebe anyị nụrụ na ụfọdụ ndị siri n'etiti anyị pụọ were okwu mee ka obi lọọ unu mmiri na-emebi mkpụrụ obi unu bụ ndị anyị na-enyeghị ihe ọbụla n'iwu ọ dị anyị mma ebe anyị bịaworo nwee otu obi ịrọpụta ndị ikom na iwere ha zigara unu ha na Barnabas na Pọl ndị anyị hụrụ n'anya ndị raraworo ndụ ha nye n'ihi aha onye nwe anyị jizọs kraịst ya mere anyị ezitewo judas na silas ndị ha onwe ha ga-akọkwara ọnụ otu ihe ndị a n'okwu ọnụ n'ihi na ọ dị mmụọ nsọ mma dịkwa ya onwe anyị mma ka anyị ghara ibu unu ibu arọ karị ihe ndị a dị mkpa ka unu rapụ ihe niile a chụrụ n'àjà nye arụsị na ọbara na anụ anyagburu anyagbu na ịkwa iko ọ bụrụ na unu edebe onwe unu ghara imetụ ihe ndị a aka ọ ga-adịrị unu mma sie n'ike ya mere mgbe e ha ha rịdatara na antiok mgbe ha mesịrị ka ọra mmadụ zukọọ ha nye ha akwụkwọ ozi ahụ mgbe ha gụsịrị ya ha ṅụrịa n'ihi nkasi obi dị ya Judas na Silas ebe ha onwe ha bụkwa ndị amụma ha wee were ọtụtụ okwu kasie ụmụnna ahụ obi mekwa ka obi ha guzosie ike mgbe ha nọdụsịrị n'ebe ahụ oge ụfọdụ e wee si n'ebe ụmụnna ahụ nọ zilaga ha n'udo lakuru ndị ezipụtara harị ma otu ọ dị ọ dị Silas mma ka ọ nọgide n'ebe ahụ ma Pọl na Barnabas nọgidere na antiok na-ezisakwa ozi ọma bụ okwu nke onye nwe anyị ha na ọtụtụ ndị ọzọkwa mgbe ụbọchị ụfọdụ gasịrị Pọl wee sị Banabas ka anyị jeghachi ugbu a leta ụmụnna anyị n'obodo niile n'otu n'otu ebe anyị kwusara okwu onye nwe anyị ka anyị wee lee otu ha na-eme Banabas wee zube ikwurukwa Jọn onye a na-akpọ Mark ka ya na ya yikọọ jee ma ọ dịghị Pọl mma ka ha kwuru onye ahụ ka ya na ha yikọọ jee bụ onye si na Pamfilia rapụ ha laghachi ghara isokwa ha jee ọlụ ha oke iwe wee pụta n'etiti ha nke mere ka ha kewaa otu onye n'ebe ibe ya nọ Barnabas wee kwuru mak nye onwe ya wee baa n'ụgbọ jee Cyprus ma Pọl rọpụtara Silas wee pụọ mgbe ụmụnna n'ime Kraịst rarasịrị ya nye na amara onye nwe anyị o wee gabiga n'ime Siria na Silisia na-eme ka nzukọ Kraịst guzosie ike